ọkụ mfa na ọ na-abụ eme ibe mkpọ dịka gasị na eze afọ juru nwa m onye njenje ka onye isi anwụ mma gee ntị igbo nna uche gee m ntị ndụmọdụ m chọrọ ịdụgụ bụ na ihe agba mbọ eh, dị na asịkwa na ntị ka aka na aha dị ọdụ maka ma na ndụ ọhị nwere ike ime ekwe ife m chọrọ ịgwa gị bụ gwelu eze afọ juru akarịkarị nwa m eze afọ juru akarịkarị n'oche ọ bụ isi onedo ọkwụrụ ofu onye ka ọ oh, ofu onye a na-asị na ọ karịka n'ọkụ rafụziarị ya nwunye ofu onye ya ha hapụrụ ya ịzụ afọ juru abụrụkwa na onye ga-asị n'ihi eji gara gara ịpụta gara gara were so nwayọọ nwayọọ ka eji alacha ofe ọkụ ụzọ ihe esi so ịzụ afọ juru bụ gịnị he had very very diplomatic dipụ ọnya bifọ ya bụ ndụ ewe kwenye m nwunye ife nchọ nkịta nkiri ife wee abịa kata nkịta anara m ya nwunye m ife ahụ ị kpọrọ ife a na-akpọ ya diplomatic diplomatic ọ ya kpọghị nwunye ọ ya kpọghị nwunye kedu ka esi eme ife dịpụ ife nwa na-eme eh. nya <laughs> ọ na-afịakwa m arụ ọnya batara ibe gị na-eje akwụkwọ ị na-akpagharị mkpakwụ ihe elu mmadụ na-abụtọrọ karịkwanụ nke ofu onye ife ihe eme bụ ihe abụọ efe jụrụ akwụkwọ na kọtụ gbaa ya akwụkwọ na kọtụ n'uche ịbịakwa nke ọzọ nke nke ka njọ mụ ya agba ya akwụkwọ ebee ka ọ na-ekwu akwụkwọ bụ nke ọ ya abịa ịgbacha ma ego m ji gbaa akwụkwọ ọ bụ na ọ bụrụ na ịbụ sọ mbọdị mmalụ jegwolu na chita azụ asịba m na ikekwafe onwe ka m ebe mana ị nwere ọgụgụ isi nna ochie ịgba akwụkwọ ma ego m ji gba akwụkwọ ma nwunye m potopo onwe ozugbo nke ọzọ akwụkwọ ife mma maka ya ịgba ya akwụkwọ na kọọtụ Hmm? ife a na-akpọ damages claim damages ife damages ịghọta ife na-akọwa ịgba ya akwụkwọ a ya akpọ ya nwunye gị nwunye gị enye na-achọ maka ma na ifụrụ ya n'anya hmm. bịa bụ ihu ego nnukwuru nnu onikpọ na n'ụwa ebughị ya obi anya na chelu ka m bịa ife dameji ya bụ bụ nwunye ya ọ na ọ bụghị asọ ewekpọrọ ya ime ọdụ ọ bụgoro na ọnyụ nsị na-akpa ọnyụpụ nsị ma ọ ahụrụ na ọnyụ ha ahụrụ ha ncha niile ka ihe agbakọta gụkọta agụkọta eti ya wee kpọọ afọ ego enyeghị ya nwe nwunye gị nwe enwe nwe ego nwunye m nke a bụ nke a bụ nke a bụ ịta ka ị chọba lọya ee mana <laughs> nwa m onwekwana ụzọ esi je ọnịcha ọ dị nso lọya na-ana nnukwu egwu ọkwa ịnọkịta wee sị na na enwere ị gaghị anata nnukwu ị gaghị anata eze afọju mm, mm. anata enya na ego lụọ ya na onwunye tikee nya na uwe nya were ego ahụ ya na bụ anyị jiri nke anyị <laughs> ife ọ bụ ọdụ ka esi eme o nwere ife ndị lọya na-akpọ advance payment ego o nwere ego iyi akwụ lọya advance ahụ ife nke na-eso ewu payment bụ ego iyi akwụ lọya ụgwọ obelezi ebe ụlọ isi anya okpecha na ya bụrụ ya akwụgodi ụgwọ ọya ebe nsogbu dị ya na lọya ya na-abịa eh, ọ ya anaghịrị gị ego na-enyere m ya nna ochie kedu ife ego gratuiti ha unu ngwa bụ ndị lụrụgworo ọrụ ruo eh? na egzeku ọkwe mgbe ị ritaya na iburukwe na ezeku wee ritaya ba ihe a na ego a na-akpụ ihe na penshọn na adị ọkpụrụgwụ ọkpụrụgwụ si ebe a mepe ya ego nna ochie na ọmụ gị nwekwanụ m sọba m enwe edumego n'oche inwe ha ego eh, n'oche nwere ana ịkesa akesa lee ofu wee zọba nwa di ya na karịghị m isi gịnị ife ị na-ekwu bụ mụ lee na m ka nye gị ego ka i wee jee kpebe ikpe mụ lee na chi nchi bukọ ihe ego ka i wee jee kpepụta nwunye gị nna ochie na kazi mma na nnọ na nga ife a onye kpatalụ na mgbe ị nọbe nwanne m nwoke itibọrịbọghị a eburu akwụkwọ bute itipi aka ele ya na nwanne nwoke ifebe anya n'aka imunye nchọ ịgwara jebegodo jebegodo nwa m jebegodo o oh. datugodo ụlọ ya na iwejebe ikpe gbakwa mbọ tie e, nne gị ya mee ka mụ na efe mbọsị nkwọ oh. ọ dị mma iwe ewekwana gị na ife anyị na-abụba alụ ka nna atụ mụ jee jee na nke lọya nweghị gị ya atọ ya ọ mụ bịa bịa jebe na nke lọya Tear kind of back pocket, Yes, can someone in this class spell this for me? Yes. B A N A C T. That's wrong. Yes, yes, yes, yes, yes. Yes. I hope you're it very well. I know. B E N E F I T benefit. Now spell this for me. Yes. Look, look at this. Is living. Welcome. Welcome. Stand up and spell this for me. Spell this for me. choir class, and your hand up. Class, can someone spell this? Can you spell this? And you, yes, yes, yes. I R E N E. Irene. Irene. Irene. Oh, Irene. Stop right That's fine. Listen to me. Stand up and spell this for me. Um, you again spell on cat. I don't know why. You see, can you hear waiting? If I need it, Japanese. ọkwa mụ nsupe enyi akpọwa na nsupe ime ka m bidogodo na mkpọwa mkpọwa cha wee nsupere even boy bra abo se se ii quiet my class kan wolo open mi god se o oh, ina go. Cedum al wala akbe Anyone in this class? Yes, yes, yes, yes. This last one. Upon spell, Yes. S Y N A G O G U E synagogue. That's correct. Synagogue. S-Y-N-A-G-O-G-U-E. It's pronounced synagogue. Everyone say synagogue. Synagogue. Not synagogue. You buy that? na-akpọzi gị si Can anyone in this class tell me the name of the first President of the Federal Republic of Nigeria. Yes, the first President of Nigeria. ọnyanwa is not a local government na-ekwu eh, na ife ịsụrụ ya ya na ya e local gọọmenti lokal na enwere ịbịa n'ọfiisi fa fan adụkọrọ ọ bụ na enwere nke township government. enwere township government. yes nke local bụ ndị nara enwekwu tebụl nkekwa ọ bụrụ fon fon ewetacha e n'ime obodo eji fa anọ ana ụlọ e fa ọ local. lokal ara epe ebe fa na-ana nke township na-enwe kọ n'ọlụ nwayọ ụlọ nwayọ na-ajụ anya my glass quiet e, nke township gọọmenti fa na-enwebe ife dịka ekọndishọn um, na-enwe ife dịka kushọn chia

ị ma na ọmazị na ebe anyị bi kịta kọndishọn mụọ ama nje nwụrụ je chọọ ya kemgbe mpa gị ga-anata dị um, ọ kpọkwa m last week gwa m na ya bata dis week bọsọ bọsọ bịa um, jee ka ịmanụ onye na-akụ n'ụzọ ọ̀bùkọ́ ni obì àdìkọ́ mọ́ yes na aunty is abroad. okay. Mm. wait o aunty can go like that Auntie, somebody is looking for me. good day ladies. Uh -huh, no. welcome sir. lọ́nà ni mo jẹ́. Um, please, uh, is this the house of uh, Chief is afọ juru ịbụkwa i did try small small yes. um, you are the daughter i believe yes any problem uh, well um, your father was involved in a ghastly motor accident eh? na

na-aga na ya ka mma ọnụ Madam, the case is very critical. hmm uh, in fact, he's dead. He's guinea? He's dead. Oh,

Prijelapan yang lain. Wind. Abbreviation FLA picture. See, the Bible says, the Lord gives. God take it. So someday, we must all die. I believe you get Bible and we'll get up. Which is your normal. Give money home. Thank you. Thank you, Father. Father, biko eteghe kene gị ka isi wee bịa o ka at least ka ị nyelụ aka gwa bịa otego ngwa abalị a mechie ụlọ ka na-ebekwa akwa ngwa na imego n'ife ọyị gị nwaanyị kwu hmm? ị ga-eji nwaanyị na-ebe bido taa bebe kemgbe ị ga-akwụsị n'ekwelu kọndishọn ị nọ na hmm rafichaa anya ya onwego ka unu sizi elu ndị be di ya ozi ma ọ ya your husband informed fada ha ka mara ị ga-akaba na arụzi efe ozi ma na igbo eme ngwa ngwa eme ya alụkwa n'ọdachi so as to enable them put one or two things in place Thank so, you. Ngabia Kannaba. But before I leave, I would like us to pray for the repose of the soul of Ezra Ezafojulu, your father. So shall we? Echevu nọ nịkọ ịma ịma aka can't ekwu okwu Igbo ị na-eche na anyị ga-enwe ike ịghọta ihe onye nkụzi ya na-akụzi ọsịsọ maka gịnị ka ya ma jiri ghọta o nwekwa ife ọ na-akụzi gbalagharị ife mebe na a na-akụzi ụfọdụ a na-akpọ ụtaba ụfọdụ a na-eche ka ya ga-eji wee tobe nwunye ime na n'abalị onye ọbụla na-eche ka ya ụfọdụ ka ya ezikwuru ụmụ ya ụgwọ akwụkwọ ifu na ụbụla ya adị mana abịara na m ịgekwa ntị ịghọtakwa na ihe ọ na-akụzi ha siri ike ka m gwakwa a na-agwa ige ntị ọfụma na ife ahụ ofe nlacha nnu shuga onwere ife dị onwere ife ọ dị ka ọ na ọ dị ka ife ọ o nwere ka o si kpọọ idiot kwasị idiot <laughs> eche na igbo ka ọ na di anyị dị ka ogbo e, nke a bụ ogbo mba je nkwọ chọọ esi wee gbute ogbo ana m eyuzu dị ya ka m gwụkwọ <laughs> mana ikpo ka njụọ gị hmm. ị na-eche na ihe onye nkụzi ya na-akụzi na anyị ga-amụta ya ọsịsọ ya ife abụ na-agwa gị bụ shuga o ife na ife nwoke na-akụzi o ife siri ike ya ihe njikwa ekwu ya bụ na ihe ndị na-akụzi ike enwefe bụ kịta a ah, na ntị <laughs> ịghọtara ọ na-abụ ọ na-ekwu osi onye ọbụla gee ntị ọ na-akọwa ya ịbụ na ịma naanụ ka ịbụ mba mba mba mba mba mba kwụsịkwa ịkpọ m site tata gawa anwakwa na anwa kpọ m ọ bụ na mbụ gị nwa bụ pronaanụ ebugodo e na ị kpọrọ m eh. Eh, ebe a nkọwachagwolu gị ya ya bụ onye bere aka ma bụ onye bere ụkwụ onwe na-ezuru oke naanụ bụ onye ọbụla mana onweghị ya ezu afọ gị ọbụla na ị na-echedi na otu a na-asị na ịma na ịma iche na ịmacha ihe niile gị nwa bụ naụ bụrụ pronaụ <laughs> ka m gwazie gị eh. <laughs> onye na vab ị na <laughs> ji arọ dị ada ịmụ ụmụ ekwu okwu ka m gwakwa gị ịma ihe anyị na-ekwu kịta ịma aha a na-akpọ gị ikpo hmm. ọka mma otu esi akpọbiri ya akpọbiri ọka mma na na-akpọcha gị makwa ihe bụ ikpo ikpo nkịta ihe a na-anyanye nkịta n'olu anya chele ọ nke nwa bụ kọmpaụnd kọmpaụnd na ịbịa <laughs> bụ na ịbịa lụọ nnukwu ụlọ rụchaa nnọọ nnukwu ụlọ ndị a na-eji egbu ozu ma ofu ụlọ anafa afafa si na obodo dịka ụlọ obia nke obi rụrụ otu otu ụlọ obi bụ kọmpaụnd na <laughs> maka olugwu nnukwu kọmpaụnd a kọmpaụnd na nke ọ kọmpaụnd na obi ka na-akọ ọgụ kọmpaụnd na obi bụ anyị a obi nke ama awụrụ ọlụrụ ụlọ a nya bụ kọmpand na amụghị na mmefe ọ bụ gịnị ka ọ bụ n'oyibo ka ọnụ n'oyi na-ekwuka ulu leshọn ulu leshọn ọ o nwere o nwere ogere ama ndị mmadụ alụ ọnọ n'ikpe bụ anya ma akụ m ka gịnị akụ ịgbagwo n'afọ ọnụ ọgbago okirikiri n'ọnụ ọnọ n'ikpe akụ agwagwụkwa m ụnọ ya bekwa ọda na-eji ka osisi ozukwa n'okpuru osisi ebe nna anọ kịta ọrụ akwụkwọ gịnị dị ife a iche na aka nọ ka nke nya mụ na unu na akụ ejewego m akwụkwọ nye ọdụ nke ikpo ikpo onye fụ ma ọgbọ igbo ịgbagwo na aji afọ ọnụ okirikiri ọnụ ikpo ikpo igbo nwayọ nụ nwayọ biko ewekwana iwe onye ọbụla ochi wee dị eh, ma akpọzi gị ya eh, ikpo igbo mhm, amago m na ịdị iche kịta onwe gị eh, ịchụ ịkpa afa m ị na-etinye eziokwu na ịda anụ ife na-ekwu mana ọ iji gosi gị na ọ bụ ọzọ mgbe hmm? mana ife na-aga ụdị akụkọ na-aga n'obodo ya akụkọ na-aga akụkọ gị na-aga ya na eze afọ juru na o ya n'ọgwụgwọ eh? eze afọ juru bato ma edukwasho hmm. ife m na-ekwudoro m anya ụmụ nkọ nkọ ya bụ ikwu ifuru a sịkwara na m kwuru tupu ya amalụ nke mgbeji ukwu kedu ka o si nwụ ebe ọ kemgbe o ịma na amaghị akụ mana eh, anụrụ m na ọ nwụrụ na asidenti ka ọ na-anawalụ Lagos afọ eh, ọkara onwe ka esi wee omume ego n'obodo niile onwe ka mba mba ama m ọya bụ anyị na-aba mana ife mere ọ bụrụ na na onwe okwu ndị ọzọ nọrọ ya nwee ndị na ọsafafa chukwu ọnụ fe aka gwunye ịma na mụ na na anụ adị ee maka nsogbu ya adịrị nkịta o mebe ekiri m ee dobe ọnụ nke ogenito ife abụ oyibo ka nsogbu rafụ ya nya ka m ji so unu pụta osisi bịa jebe akwụkwọ dobe ya bụ emegheri na ejeje gbawa asịrị kaba ya be ntị ikwuru ihe ka wee fa dobe onwe gị nke ọgụnito ọ maka gị nya anyị eze afọ jụrụ anwụgo ya onwu gbanwere eze afọ jụrụ chineke mma mma ee bụ ba kpọrọ nwunye m kpọrọ nwa m aka ya mụrụ m amụ ka njikere kpọrọ onye bụ roma ka roma kpọrọ mbara dị furu ọ kpọrọ m naif tarugudu nù. Oyana, oyana, Laji! Laji! Onye! Kedu Laji tẹ kpọrọ m asa nsa ya bịa bịa bịa? Kedu? Kpọrọ m kpọrọ m nwanne m nwoke ya bịa. Nna ọkụ ejebe Ọnịcha n'ụtụtụ a. Ọnịcha kwa? Ọ dịkwa mma o jebela Ọnịcha, ọ gwazi na ejekọ. ee eh, adanna nke na ọnịcha si ya bịa oh, agwakwala ụlọ nju na onwe nwere ife mụ na ya ga-akpa ọ ka agwala na ya jeka ọnịcha ogo ogo ọnọ n'ikpo ụkwụ maka ọgọ nwoke nwụrụ bụ eze afọju wee na-asụ gị gidibe nọọ ndidi kasị mma n'elu ụwa hmm. eh. mma maka Felicia bịa makwuolu mma agwagwa m unu na-azụ na-agwa m okwu eze afọ juru oge eze afọ juru dị ndụ mụ na ya na-esi ofu ụzọ aga ihe ji webere agwa maka eze afọ juru onye nwụchitere m ọnwụ ma mụọ ya nwụchitere ya ọnwụ ọrụ onye ọdụ okoro akpa nke ya na-ana mechie agbago m iji chọọrọ m adreesị nwanne m nwoke ka nje nje nje chọọ maka ife nna chọrọ ya dị mkpa ọ bụgoro na foonu dị nye m ya akụwara m ya waya ee ngwana

Your mother died, your father died, completely, all of you. Hey. Your mother died, your father died, completely, all of you. Plan is to plot, plot is to conspire. <laughs> Plan is to plot, plot is to conspire. Hey! My father conspiracy. Wait, wait, don't touch her. Plot is to conspire. Your mother died. Your father died. Come Concombility all of you. your mother died. Your father died. Well, good afternoon. Concombility. nne ifukwaka nwoke a si abụ ọ na-eje ọ na-asụ oyibo ọ na-apụ ya n'ọnụ ka gasị na nna ya bunata anya bụ oyibo n'obodo anyị a aṅa na ya ntị oche che na ya bụ e goro akwụkwọ ndị okenye n'obodo anyị ya nne ịmakwa na ife nwa na-apụzikwu ya ala ọ bọgị ụbụrụ ka m na-agwa gị ife a ịma na ọ na-eje na-akpagharị na-agwa ndị mmadụ n'oge na-adịghị anya mm. na ya ga-aba yunivasiti ọkụ ya maka ife ụlọ nwanne ya na o ji saịn na ya ka ele na ọ marọ ya ka o ji baa anya bụ akwụkwọ okenye ọ na-eje na-akpagharịkwanụ <laughs>

abụla enu ọ dịghị na mmiri debe na frij afọ dụọ ihe ụlọ ọba isi na ịmara kedu onye napụrụ ụlọ onye jee gbanye mmiri ọzọ na frij ka m onye ndị mmụọ na-enye mmiri ga la mmiri na mpụa ịma nọ n'ụlọ otu anyị ga na-efegharị piom ozumbu na ya fadi ah, ike ka onye injection abscess na-enye nsogbu na good evening. Hello. ọ dị ka ị bụ a ah, gịnị ka ị na-achọ na be m mụ na gị na-ese okwu aka m batara be ya mgbe na-asị gị gidivin ikpere ọdụ m gidivin nwa afọ jụọ anyị n'ọnụ aba nsị ọdị ka ịbụ nke gị na-achọ na m na anyị jụba m mụ na anyị na-ese okwu ọ ga-enwe onye mbụ mụ na gị ọma bụ mbụ ọ na-abụ onye bịabeghị isi otu na-abalị ya mba afọ dụkwa anyị n'ọnụ aba anyị na na-achọ ka ibi gị abụnata jizọs maka nke ọ dị nka ka isi n'ebe ndị ala azụ ndị ala wee gbapụta nekwa ụlọ ahụ ji na-eburu gị isi ife abụrụkwa ụlọ enu nke ụlọ enu nke ụlọ enu ịlụrụ ịlụrụ ife na etiri aja n'etiti rụọ ụlọ pijin ma ka mara amaji wee nụghị ife gbaghị nwa na-ewu kedu igwedụ moto moto agbalụ mgbe bifo dị wọ mụnwa bụ akụ nne mụnwa bụ akụ nne mụnwa bụ akụ nna mụnwa bụ nọ n'ikpo akụ ịnọ ịnọ n'ikpo nsị ịbụ na ịnọ n'ikpo nsị mana aga m alụ injin aga m agwa ife ndị mmụọ ji ntị ọka eme aga m ezi mgbigbo ɔmo efi yɛ mɛ. ana eti. wɔn efi yɛ mɛ mu. news. lɔnti. ɛ nna ni akunne. biya bɛ ko. biya na ko ka ɲi. ni ni n'o ye. lɔnti lɔnti ibu ibu. a se mɔbili kɔ ni e b'a kan biya. mɔbili kɔ ma adirɛsi e ɲɛ. jalo gini buteli yɔrɔ de ta. biya biya biya biya. biya bɛ numa. k'ebi suya mun na no ɔnyɛ ala numa. anụ ọfịa ifụfụ na asụrụ asụ ka ebi tụrụ ya nwayọọ onye ị na-ene anya bụkwa n'ezigbo enyi nwoke my title friend etu a bido n'oge anyị dị obele wee ruo otu mụ na ya gụkọ lakọ nyụkọ ife nchaju onye ikpo gentị gentị kịta ka m ji mara nwunye m bụ nwanne nwaanyị ji kpọta anyị ka nzụba anyị so iso na ndị na-ese igbo iso na ndị na-ese afịfịa na-enụ na ndị oyi na-enwe na ndị oyi na-enwe chelu ka m gị introduction onye ị na afọ enyi n'anya ka a na-akpọ ọnọ n'ikpo akụ ọnọ n'ikpo nwanne m etu a pim gwa nke bụ anyị ejekwu otu a praịmarị mụ otu nwoke m ka m gwa gị bido tata ubere blọk ibe ji ekene eze mmụọ mmemme katafụ ụbọchị ịkpụta onye ọbụla anya acha ka onye gburu mmadụ ka onye a ka yo ka nwanne nwaanyị o ibu unu ga na-efefe ka eroplen anụgo m ife ikwu n'anya ka nne m elu elu ah, ekwentị ka m gwa anyị bifo ị na-eli elu nekwa na obu akpa wee bịa ọ bụ okwechi niile ọ sịghị nwanne ya nwaanyị ji wee nọ na Sokoto nwanne nwaanyị ji wee nọdụ nwanụ ya ji wee ebe o ji wee travụla ụtụtụ ụtụtụ adụkwana m awara ntị ka na-agwa gị na abụrụ onye ga aba apụta nnọọ a na-akpa bụrụ mgbe ofoku to plan is to plot to plot is to conspire. abalị pụọ ebe nwa ọ maka ibi n'ibu ọgọ nwoke ka nyi wee tapụ ka ịkpọta nwoke a anya na-acha ka odogwu anya mme na be m ana m alaik ịdị na-ekwe maka enyere gị mkparị ka m bịa be gị to plan is to plot to plot you, Oh, know, I, I ebe nwa onye nụ know nụtava echi niile One never bụ john nwanne ba bụ James nwanne ba bụ eh, Peter nwanne ba bụ nke nwanụ ndị bịa kpachikọrọ obodo ọ mụkpọta nwanne ya nwaanyị na-anụ ya ka mkpụkwa ụbọchị ga-akpọta ndị agha abịa ọzọ ibu unu ga na-efe efe anụ ọfịa unu fụrụ unu enu anụ anya anụ ọfịa na-agwa m okwu jekwa na obodo bana n'olukwute ka babia e na-epi epi na ababeba ịbịara ebe nwa isi nto plan to nsị gbukwa gị na ụmụnna ya ebe a and gị nwa igbo onwe anyị na-ese i ga-eso iso ya naba unu bụ ama ma ibu mmadụ isi mmadụ ka o bute ebe a nke a na-eme politiks ama ife ibu bịa na be m ozu m akpasu mmadụ iwe So, and Nafandi Students Union, and friends, well wishers, and colleagues from school, Asika Ibian Onyelik Maka, your dad, you know oge a nụrụ maka the death o so much o nwụtara so much kama we can't question God you know if you don't ife dị n'ụwa mmadụ mụọ nwa nwa gakwa nna abụọ nna You know, go. so efix date for the burial I ga ga-abịa the way we know we do in our union proper okay, okay. so take heart so badero. badịrọ mm-hmm. ekenekwa m unu ka unu si wee cheta m Unemego, thank you. Okay. I worked in your father's company when he was alive. And when I heard about his death, I felt so bad. Ó dùn mí gan-an. Ṣùgbọ́n kò God give it. I take it. take out. And walk on. Sorry. Eh? Thank you. Thank you. Thank you. Thank oh, you. Oh, sick out. Thank you, né, meu Deus? Tudo bem, acabou? Obrigado, senhor. Ndo, ebezina é o, obrigado, irmão. Ebezina kwa o. Ọ bụrụ ọnwụ mpaghara abụrụ n'ụwa akwụkwọ o. Adam ebezina o, ndo. Thank you. Ah, mmiri ọdụ sọ. amara na ndị a na-etu ugo nya lọnjụ ịṅụ kpọkwa mmiri nwa gozi agụọ na agụụ nsogbu ọ dịra mmiri mmiri ah, eweta ọzọ na ife nna elo ya ife nna elo bụ <clears throat> ọnwụ ọgọ nwoke a bụ um, eze afọdụ hmm. si na ọnwụ ya ka na-awụ ma akpata oyi lue kịta eze afọdụ o luru ogo ọgbụ ya danwụ ụmụaka igu n'aka danwụ kapịa ime ebe m bịara nkịta ọ nwụrụ ka ị chọrọ ije Lagos ejekuru nwunye m nkịta oh, oh, oh. ka ị lotere na nnọ elobụrụ na ị na-akpọzi roma bụ yo pesina na roma bụ yo na ị na ya ejezi ilotezi na eh, eh, mana egwu na-atụ ikekwa mm-hmm. enwe onye ya abịa m tinye bụ aka ịmagọfe ụmụnne ya na ndị ọzọ ka ndụ ya eh. kịta onye nwe akụ ya niile ọbụ ya niile bụ m maka sị bụ nwa oji mana onwe ka eme olu ekita afọ na onwe akụ onye ọbụla abịacha ibe aka hmm. ya okwu maka ife na-eme ebe o megasị na mmadụ nwee otu efu maka fa na-enupụta si aka ndị si aka ịkpa na-azọkọrọ na my papa na my papa maka gị kete o kena kɔnɔ bo nye wa rapo wɛ nan. mana ka gbɔgbɔ ari mi bɛ lɔ o fa. a yɛrɛ deɛ kpɔkpɔ ɛwɔ na mana ŋun se k'o simɛ. <laughs> ɔma ne ebe bɛ mɔ de nu onye ti o akɔ ifɔlɔ ifa mɔ de ti o ba ɛbɛ mi iti aka ɛbɛ mi iti ku onu ami aŋɔ ɔba la. diɛ yi ɔkpɛrɛ ni arɛ de k'i nisɔn atu nya wo ego yi ɔkasɛ bolo si ego mua dɔ ɔbɔtɛ na ego nke yi ka. ka ŋgɔ kɔ wulonji ɔkpɛ bɛ na mɔ de business ego mɔ de ko eji aba atụrụ ya n'inu na awọ na abụ e, e, azụ rie ibie obuo ngwazụ ndị a niile ba eze afọ ju n'onwe ọrụ ego mmadụ ka o ji ba ịnụ ga akụkọ ya ego mmadụ ka eze afọ ju bịa ife ọkwafọ anụ ọkwụ o nwere ka akpụkpọ ya ifrọfọ ebe a ifege na o nwere ka ebe a esemọga adị ụsọ ọ dị nsọ nke na-eme otu a nwe ofe na-eme na akpịrị

lọnji jide onwe gị ya egbukwa m ebe m bịa leta ife abụ ibe ji asa afọ tupu iribe nri nke ọ bụ nri ka nri hmm? ị na-eli ụdị nri na vileji ebe ị makwa ife ị na-eli ife ka na-akpọ kọmbineshọn kọmbineshọn ya na <laughs> eh, village agwego eh, na-amago kreshe ịmakwa mụ na romajo naka nwanne m nwoke eh. mbịa na ọ bụla ụka oyibo iwalo nga dukute ọlá da soso iwalo fọ kutu ọlá wọsi roma aka ka meji weri ifa wee kwa aka gịnị weri ibe ifa ifa nna agwa nọ n'ikpo nwoke m adịm ịbụ nna ya mm. maka na jiri nwayọọ arụsị na arụsị na ịfụrụ <laughs> afọ na mpata ama na a na-eriperi eriperi mgbe izizi adị m ekpe n'okwu ama abụ ya mma ah, ah, hmm. mhm. abụ ya bụ mana nne na-agba ọtọba ụtọ iso na ya ewetakwuru m eh, mmanụ dị n'akụkụ ka nlacha ndị mmadụ ndị mmadụ ndị mmadụ na ebe a gị ɔmɔ kan tɛ mada fún a y'a fún a ko bɔ k'e kolo wɛmɛ e fɛ yen nɔ a yi ce gan e fana a y'a di karisa de y'a sa an zolo ni ma dɔn. ani kò se fa ne ɔkè lisi. wa yɔ ka liye nɔ liye lɔgɔ ni ɔn tɛ mɔɔ nɔ dɛ bɔrɔ mɔ fa de. diya ɲɔgɔn k'e si yɛ deni ŋɔ k'e si yɛ li ni o de restaurant ta ili ili fɔ dɛbɛ ili ili fɔ dɛbɛ a tɛ ili si ni ili si b'a bɔ bilen de bi n'a fi a kpɔ. ama m onye bụrụ mana chọrọ nke nne ya gwụ ọ dị nke ya bụrụ nke a na-eme na baịbụl edere maka elija irisie ọbịakwa ọzọ ah, ah. oke chọrọ ibu ibu mm. ọ na-adịba nnọọ mma ịmakwa ibu a mm. o ife eji ibu eme akwa ifu ibu nwere nakwa anụ a ana m nwekwu ekpele nchọrọ ibido ya na ụmụ fast na ee ibere gị ekpele nke nwa ọbụla ndị bido ekpele mmejere ụlọ ụka chabụ ka isi gị si atọrifu ọrụ egosigo na ịmụta gị ife ọfụma ifere ọfụla ndụ anya ejikwa m ifere na eji m ya ata anụ ọ ga-abụ oroma kụziri ifere mbịa dụ anya fụ otu a tinye o nwe ka ọ ga-eji bɛdoanya tum mbata kɔnano mudagano akamuna ruma kuzi ọnụnikpo ọnụnikpo ọnụnikpo bụ anya abụrụgo bụ ige mmanụ ọnụnikpo ọnụnikpo ọnụnikpo bụ anya abụrụgo bụ ige mmanụ o jebe ego sokolo ka ọ bụrụ nri tiri eti

ọbụkọ nọ n'ikpo ọ chọrọ ịma ka esi edede ịmụta ya mere o ji wee bido adult education to plan is to plot o to plot is to conspire ọnọdụ mkpa mmiri tụrụ echekwa na ọ kara bụ anyị ka anyị gwara mmiri to plot is to conspire ọnọdụ mkpa mmiri ọ ọrụ safo jụrụ ụlọ ma na ụlọ ọdụrụ bụ ụlọ ọkụkọ nke nna asị na ozugbo ụlọ <laughs> ọrụ gasị ebe a bụ ụlọ ebe a ka ebe aja dịzi otu onye maka ụlọ n'ime ehike dị n'ime ya ọ dị ka geeti hitila onye na ndị amị mba chọta okwute njikwa aka mọ̀ ń bá eh, o. dalo tale mbere onya kan abia ani tale mbere se boso ne kan tale mbere mo kene bo ipo tale ọ ga nwoke agwachagwo mm, <laughs> na ọnịcha mgbe pụtabara ọgịnịko ije nụnwa dịkwa Okay, well done. Mm -hmm. um, my friend, nine be and I marry Na-ekwukwa ọsịsọ maka mmiri mm. biko. Ah, na ihe na eze afọ juru house. You mean eh, eze afọ Abura Sulu. Eze afọ Julu. Abura Sulu. Zulu. Sif ẹ. Mm. Ah, you don die. Abu ọkọ sip. Snow sip. Chief kọ́ na sip. Na ndeta na ndede bi ẹ na. Oh Floxy. Antiplosi yẹn Antiplosi. Ọ̀sán akẹ́ni Floxy mi gíni nìkan. Méjì na ama mi ẹ bẹ ọ̀sán mu jẹun. Wọ́n na abọ́kú mu n'onwe mu. Chalo, uh, eh, as I talk before, uh-huh. I say no nature we from there. come now now. Uh now this my friend, and now they marry uh, Floxy. so if you there house, I beg call them for us. Uh,

ọbụrụ ebe ni ebe a ka nna dụgwụ ma ọ na nwere onye nọ n'ụlọ ma na anyị ga-eche lụfa ọ sị na onwe ike ọmọdụ fọ sụkwara sị na ọ na-ebe agwụgwụ nke ife ọ na-asụ njem ya kwụchi ụzọ m nke a bụ ụlọ ikpo

nkịta na ụdị abụọ na ụdị abụọ ya brand nkịta bele ebe nọ nwa na ụdị abụọ ja le ịgba nkịta o kwuru ife abụ okwu ya mmadụ mi mmadụ mi nkịta bụ okwu ụdị a na-agba ụja ịbịara n'ọgwụ kwasa gị ejekwana jikwa nwa yọrọ nji olúwa mi màtúndà wà lóko olúwa mi abẹ́gidé kọ́mọ jáde kọ́sì kọ́sì ló ti dé pàṣẹ yà fẹ́. Biari, ko ga ga ga onye mmadụ ifuru nwala ọsọ ife ara ata ata ife abụrụ nkịta nkịta ndị ọcha m igbo mana ịkwadozi ụkwa m ofe obele ka i buru ntụ na naira bọsọfọ eh. na ifuru ọ na-agba ọsọ ndụ lọnji bọsọfọ na ifuru nwoke na-agba ọsọ ndụ nyekwa efe ọ yara ịkwa gị enu zọsi agha efe iri ejerụ kọleji ọbụrụ ma nke nkịta ime ọkụ ọ bụ na ịgba ma nkịta awụwa m aja anụ nwa na-eje ị ga-awụ ụkwụ na ụmụ onye bụ you are su you are i say you are su su you are su you are su. akpụkpọ ụkwụ ọ sị eyipụ shu shu akpụkpọ ụkwụ raficha rive ma ọ bụ na ndị asụ dị bụ nke bụ oyibo na ihe zụwa ya yipụ rive akpụkpọ ụkwụ rafin mma eyipụ ya su nwa eh, ifuku su su ikomot gaba n'ụlọ ka anyị gaba n'ụlọ ndị ahịa abịa buru ụzọ amara m ka echere m n'ime ụlọ bịa ị eh, na ụjọ anụ na-atụrụ egwu nọ na mgbuke eh, ewe ewe ewe ị ga-ewele maka onye nwụrụ anwụ anwụgo akwazi nwa iku n'afọ

ewesa anyị na ị nọrọ ya mbụ nka kwụ unu dobe na geeti nka melu dịka mkpi jekere gba ọkọ baza kwere otomo nọla ana nọla ana nọla ana ewe ịnụ mma mma enwetara m sinsi na afọrọ ị na-ekwu gịnị sansị gị gịnị ịmakwọ n'aka n'aka ka ife a mesi afọrọ m ụla afụrụ m ụlọ anya ncha ncha ịmakwa nneje n'ụzọ ada ụfọdụ chekwuru na nna anyị apụala mgbe maka nneje afọzi m arụ anụ arụ dịzi n'arụ mgbasụ isi ka ị ya afụ na okporo arụ dị ka nwaanyị ha wụkọtụm gị ka m fụfụrụ ọzọ ebe a ka nna gị bịazụ ebe a ka ọ bịa na agụ ebe eze afọ ju ka ndị afọ na otom hew otom otom ime onye a iyamua ifolo onya ifolo romanus ifolo mụnwa anyị tọba aka ebe n'ụfọdụ mana onye nwa metụziri jebe m ugwu awụsa ije ee lụọ ọrụ m wee sịzi ya mechaa nụ na ọ natagbo mgbabezi ya na oyi eso m bịa nyabala Lagos nya bụ lọnji lọnji lọnji otu m ma asị eh? bara ịgbapụ mkpụrụ ya ba ịnụ roma roma bụkwa idiot efu roma ezigbo idiot dị ka ya dịrọ roma desịrị m anya kpọọ m naif naif ife a na-agwa onye dị ndụ hmm, mụ naif ka ndị ka ndị nwụchaala nne m mịa anya chochoro ocho rafọ yọda mmadụ akpọ m naif eh. wee si roma na onye esozi nje eh. Eh, mba onye abụọ yi ya otu mụ na gị dị kanya anya na ya dị o nwekwuri nke ọzọ fara ịtọ ka anyị nwesị ịdị ịtọ ee okedo afia nwa bụ nke o nwere nke ọzọ fa nchaghị eh. ọfa na abụ melu nwunye m chief blacksmith oge agbara otomotom nye ebe a ka m na ubi azụ oge anyị ekele ka nnọọ chukwu na anyị ji alasi ife niile anyị ji wee lute n'udo mm, bịakwa okwu dị ya n'ụlọ ị onye deela anyị ụzọ dechiri seela anyị ụzọ anyị esi see ma ukwu gova dị n'iru bụ unu sekwuosi anyị na aji yelo yelo yelo ime ose gidere kọwagide si na nwere igwe dị mma panaba panabọ dịcha n'elu aja anakata iro m babụwa <laughs> ya anya bịara anasị atị ya na ọkwụ ya ụtụmụ eh, eh. anyị nụkwa fa anyị wee anyị akpata oyi na arụ na ọ bụrụ na ọ bụrụ na m bụ nwoke etiwua m mkpu akwa ebe a ahụ pụta ebe pụta maka ị na-emetụta na mkpụrụ obi ọ na-abụ nloti eziokwu na mụ na m ọgọ nwoke eze afọ juru na-abụ m onye ọbụla na-aga aka ebe nye m nwa na-aga aka nne mana nwoke ma ka afọ juru na-aga mgbe obi m na onye ahụ ọgọ m mana mma ngosi ya n'iru ana na-eri ọkwara ife afọ juru afọ juru afọ juru afọ juru ana na-erikwa n'ife ana na-eri ife nwakwa kesa eme arrangement maka onyinye ike ndị na-emefe arenjiment anyị na ya jikwa n'aka na ndị na-eme avọrọ ndị abi ti ti ko isi mɛ ewu nkan bɔ fa dɔtsalo ni fa yɛ dɔtsalo kan ne mɔ de ka fa ne mi. ɔdɔkɛli a ko a fa ye o la n'alɔ kɔ yɛlɛ kuru la ka so gɛbi la abuja o wa abi ne ko o na fɔ ko nin de yan Ọbásanjọ́ o na fa bi yɛlɛ. i n'a fɔ Ọbásanjọ́ n ma tɛ ezi gozi yezu numu ilu esi ɔbi. maka mgbaghawa Ọbasanjọ mara mma agbabadi ya ọbi maọwa ọba nke ọbụla ịkpọda si ya na mụ si n'ọnọ n'ikpo si ya na ọrụ emekwa mma nyache njikwe mma nkuzi mgbe ka m na-ezuru ya mma mfe onye m zuru ezuru omie si ya na ntị ọrụ emekwa mma ọ ya ekpokwa ya onye ji chọk na pensụl ọ bụkwa ọnọdụ. torí ma kesi dede ịmụta ka esi agụ ya mere o ji wee adult education the plan is to plot o the plot is to conspire ọnọ n'igbe akwadobe izi ndị mmadụ fire for fire the plan is to plot o the plot is to conspire ọ̀nà ní bá padà bẹ́. ikú ọkọ ọmọ àgàn má nàbàdàn. fàyà fọ ọ̀nà ní kò ní kò ọ̀nà ní kò. bí ẹgbẹ́ bá gbàgbọ́ ń tòjú lọ náà. ẹ ọjọ́dẹ àǹtí àǹtí àǹtí àdáwọ̀. ẹ àwọn ẹ̀wọ̀n ẹ̀wọ̀n ẹ̀kọ́ tó. àǹtí welcome àǹtí how is Abuja hey how is everybody in Abuja àǹtí hey how is Junior how is everybody. ìfọwọ́n àjí ń lọ wọn àjí wọ̀ ẹ̀. àǹtí o àǹtí this your bag is heavy. Mm-hmm. Auntie. I tell you, 400 naira. Ah, when am I who okay? Auntie. Abro ni ni kale ma bumi ha. You back is very very heavy, Auntie. Bulletin here. Wait, yo. We will. na nọnyelụ gị ebe a abụrụkwa nnọọ na ha gị ọkwa ka amala ha ga-ewe ozugbo eze afọ gị mere ife chineke na ka ekwanụ gịnị ka m E fa facile che ne cammego. C'è che mo che ne... Che ne... Di me pesi a noi come... A noi come... Di me pesi. <laughs> Di me pesi. Di me pesi. Adaoma ikele ebe eri ụtụtụ onye elu jie onye a na-ejie ị chọrọ ịlụ ka mgbe ya nwụrụ dị akwa ị ebe ga-akpọta eze afọ juru ọgwụgwọ bụ na ọgwụgwọ na ife na-egwu ndị nche na sitin rum kpọtụ gị fanta ndị na-arụsi akwa ị na-ebe eri ụtụtụ na-aka ngwakwa ka ntụwa gị akwa oyibo nsugbe ikpo si m si na ọ bụrụ na akwa ka ị chọzi ibebe ka ebutela bọket nya ka i were anya mmiri bejuo nya bọket ewere anya mmiri meru mmiri nwa ife na-ekwukwe bụ na akwa bụrụ ife ị ga-eji wee sobe ife a onye nwụrụ anwụgo ya nwee ndidi ndị mkpọtụ na fem ndị ncha nọsi tụrụ ma olu ka a na-anụ weli ya mara ya ọ bụrụ nwanne nwoke ugwu Sapa cuma kayak baik. Kayak baik. ife na-enye m nsogbu ndị a inwekwu ya alụlụ tọnyere m ka m ga-esi wee sogbu ụmụnne eze afọ jụrụ ife mbụ bụ first and foremost bụ ibu ke n'ụzọ mmalụ mmadụ onwegwo ka isi chọpụta mmalụ mmadụ n'efe adị ndị mfọ n'anya ka m ji ekwu okwu nke nwaanyị bụ hmm. m adaọma kara ka akpa ọ dị agbara na ka nke a bụ nke gbadata mma kafụrụ anya mma ama hmm. na nwanne na bingo n'obodo oyibo nwanne nke tọlịta afọ ọ na Amerịka eze afọ odibo wee sị ele nwanne wee anyị agha enwe nwanne ọ bụ ịga adịna ka ọga ịma ife na-enyenarị m nsogbu a sị na ọ na-agba mgba iyikpo ọ na-agba mgba na amerịka mgbe ọ bụkwa ndị ọcha gwazie oh, nka m oh. ga-ezi wee kwe ọ bụrụ agha na obi m na-agwa m eziokwu banyelụ nwoke bingo na amerịka na-agba mgba ikpo nsogbu nsogbu kpatara njiwe sekretọri mmiri ịmakwa ịlụkọ nka m ga-esi wee kwe maka ihe na-egwu m anya n'ezinụlọ afọ na m o nwere nwa agwụ dịfa n'isi ịmakwa nke nwaanyị bụ adọma na-agwụ opụta nwa mgbe ya nọkọta ọmụrịbara ọmụrịba ụtọ ọnọkọta akwa ya ka m nọ wee mara na weta ka ị ga-esi wee kọmpịa ịkọmpịa ji ya onye nke nọ

njeje m gịnị kpọta gị sị gị tụrụ m alụ elukwu m ilulu ala agbara m ife mụ na ilo ịghọtara eh. ah, eh, eh, asị m ọ ijebe polisi mm, mm. fa ka maka polisi ọbụ ije m chọba efe jee n'ụlọ chọta m ife na fara ebe ọ bụ na bingo nwanụ na amerịka na-agba mgba ikpo tibe ọkpọ na naijiria hmm? tibe ọkpọ na naijiria jelụkwa ịchọrọ ka nwụọ amụgo plan nwụọ ka ije koro ụtọ m ka ndị ka ndị ya mgbe ejemjejeje tibe ọkpọ na atịrị ya nke ezigbo ikpo enwere ajọ ọkpọ na enwere ajọ ọkpọ rapụ m eje alụghị ụmụ ife eji ọkpọ dịka um, na nkaki na buutu kpọta onye foto

imechi kụzielu ka m esi wee balance wee sinye afọ maka mma balance n'ụdị ọya ilu onye alụla isi ya ana ị chọrọ iti okpu idebe aka etu idebara aka etu okwu ahụ <laughs> idebe aka otu ịmara na ọnwụ ka ị chọrọ idebe aka otu ogbe na-eto onye tiri ọkpọ ebe agbaga n'ọzọ <laughs> maka itinye aga ebe eruwa hmm, mana achọzi agba gị ibeta a aka ijiri aka gị nyere onwe gị ọ bụrụ na na m dịrị agba bọọlụ m iji aka nye onwe e, e m egwu Anybody home? What's up? Uh, Auntie. Anybody home? Yeah, came out and I can also. Hey, everybody home? Eh, I'm coming, let me come. All right, okay. Auntie, someone is at the door. I, I think you'll be able to attend to the person. Yeah, I want to know the person. Jesus Christ. Fluxy, Fluxy. King of the Beagle. How you doing, sweetheart? All right. Yeah. Welcome. It's nice meeting Whoa. you. Hey, love. Hey, baby. You look so nice. Go and wow. bring that back in. Nice place. So how you doing? Fine. Wow. You know, the last time we saw you were so little. Hey, be careful with that, okay? Now, take it upstairs. I'll be right there. All right. <laughs> Hey, Fluxy. Uncle. Boy, you look so good. You know, the last time we saw you was so little. You pick <laughs> Get the elbows going on. Yeah. Who's got this big thing you got there? <laughs> Who's the lucky guy? Uncle, you'll get to see him. Is that so? Yeah. Wow. That's a nice place out there. Oh, my God. It's so beautiful. So where is Ada? Oh, Auntie Ada. I'm over eh, for arrangements for the burial. I hope everything is fine. You know, the last time I called her, I told her I was coming home for our brother's burial. I hope everything is well. Yes, Uncle Well. How about the arrangements? Ah, on a job for mom. Okay. Oh my God. You have a nice bar, dining table. Everything is so beautiful. Oh my God, it's so good. Wow, who the hell is this? Is he a boxer or something? Yeah, Uncle. uncle. <laughs> Oh, mm, that's the lucky man. Boy, that guy looks so ugly to be. Damn! He's so lean to me to be a boxer. I sure don't like him. You mean this guy? Uncle, no, you've not seen him. You're too good for him. He can't run and if I like him. It looks ugly in that picture. Wow. <laughs> Uncle, Uncle came and Kandi over there. Oh, wow. You know, is a lovely place. Uh, my wrestling Ghana, man, you know, you can see right my face there. You know, I just lost a bout today, but uh, there's a lot of dollars involved, a lot of money, you know. And by the way, I'm tired, you know. I took a flight from Amsterdam down here. It's about six hours. Mm. Boy, feel so bad. I need to sleep now. You know, I need some nap, you know, to okay. keep me refreshed. Yeah. You look so beautiful. Thank you. Wow, I can't wait. I can't wait to look at you again. <laughs> Oh, baby, Floxy. <laughs> I'm happy. I'm <laughs> wow. Let me take you upstairs. Kango si umu ifendingo, you know. Okay. Especially for yeah. you. Karo wena saw I go ta. Hey, oh, you go. Floxy. I'm good. okay. Yeah, alcoholic, I was going get beak. Wow. I sure don't like this guy's face, man. He's so lean, man. Damn. Uncle. So Fica por onde anda não vê, por onde anda You got some beak? My life as a wrestler, I've got to be big all the time just to keep the weight on. <laughs> na ebe ka ebe na-eme ụdị ya mmadụ nwere ana ụmụnne ya na ụmụnne ya onye ọbụla agba agba ma onye nwa amụta nwa ebe a nwe na-eme pịa nke onye pịatutere ya wolu ọ bụrụ na ebe etele ụgbọ etele azụ ikwulusie na ikwulusie ndị acha si na ekwu na fancha bụ ndị ụmụnna eze afọ juru nya na ị ga-eji nwayọ wee sobe ndị a ọ bụrụ ife a na-achụ n'ọkụ ndị bụrụ ndị a na-eji nwayọọ eso ndị a bụ gịrịgịrị gbamgbam ka eji eso ofa n'ike ọkụ ọkụ maka ebe a na-emebu nke nwa sị na ya bụ m kedu afịa bụ adaọma osi abuja nata ife izuzo ọ jụrụ okwu dọkụmentị ọ esi eme kedu dọkụmentị ụlọ kedu dọkụmentị ana onye ma nke nwa bụ bingo ọ natakwa n'ọsịsị onye ọbụla pụwa ka ya bụrụ ụlọ mụnwa ama nọ nata akwụfere nwatakịrị a abụghị ife a na-achọ bụ ka abịa ma ma o nwere anacha ngwongwo nwa ọ bụrụ maka mmasị nwa ọkwụ ma agbatafe nri mana ma gị na nwa ife ava na-abịa ka nwa dị na-eweta na. onwego onye kwuru okwu gbasara nwatakịrị dị n'afọ onwego onye kpọrọ nwatakịrị dị n'afọ afa ikpe ka eh, eh, akwụkwọ chebe e mma mma na-eche ka egbue m uh, ka m gwa gị mma nọ ta ndụ ife afa zonyere nkwụ bụ bịa ọnya bụ mbido flora um, esiri na mgbe onye ka m um, kalafia ọnkụlụ ya bụ bingo ji wee bata ọ batakwa ebe tri nke efi ah. eh, mana ya nwe ebe ya na ntị ọdọma m so wee

ọ bụrụ ndị a na-abata jikwa wejie fajibe na general palo fajibe na general palo palo abụrụ maka mmadụ niile akwa arapụgo m Hey, my guy, how you doing? You one. You. Hey, how you doing, man? Yeah, yeah. How, mm-hmm. how you doing? You all right? All right. All right. I see you later. How you doing? <laughs> all right. Yeah. How you doing? gwakwa nwoke ma biko gwa ya na-arụ m ekwe mmadụ n'aka na o nwere akpụdo n'isi isi akpụsị abụ ọgụ eh, onye nwa bụ di m nwanne agwaghị maka ya What? This is the guy that bucks up? Yes. Damn. Leany thing, man. I don't know, man. What's the matter with you, man? You're so leany. Are you a boxer, or what? Yeah, you, oh. yeah. Yo, yeah, ye, yeah. There must be something wrong with you. Because you ain't got what it is to be a boxer, man. Go get Kubarapa, man. How many years ago? <laughs> Tete. nah, you a lousy moron, man. You ain't worth being a boxer, man. Look at you. So skinny. Flọti, you should forget about this guy. This guy is a gold digger, man. Mgbe o ruo mgbe anyị etinye bụ agbọ, anyị etibi ya. Ọ bụ ife niile ka mmasị cha mmadụ. Ịghọtago? Ọ bụrụ ife niile ka mmasị cha mmadụ. Nwee ndidi ka akwa si ozu. E si ozu adonye nwanne m n'ala. Enwe ndị gị ọnọdụ kwa gị, enye gị ọnọdụ gị anọ n'ime ụna. Ịghọtabara dị ebe nọ. Ka mgbakwa wo ọzọ dị ka ibie, ebe nụnwa, palọ nụnwa bụ maka onye be m eh? na nke ya. Pala abro makunu pala engol general pala. what ah. in my brother's house palo what in my brother's house gini me Yeah, Monsieur, go on, come on. Yeah, madam, get it. You cannot put a kind of. Yeah, deal with me. Eh, yeah, deal with me. Mama, when did ah. when did you get this? You got your hold on Hagama. Up again. You will pay for this. It's, it's over for this man. Yeah, you may Man. No. serious. You Bingo, bingo. Ah, Rabia. Bingo, bingo. It's not right now. Yeah, yeah, yeah. I'm feeling low. I'm not. I'm not. I'm not. I'm not. I'm not. Ofu wa bulu. Ofu ano. Ano. Kabi ke ma mo. Kabi ke ma. Ike ma mo. Ike no ma. Ike ma mo. Ike no ma no. Fuck up. Oh my God. Do what you. Oh, so kana. Na. Oh, so kana. Oh, so kana. Ani ma bo ko ni. So kana. Ike ma kene obi ẹkọ ti kàkà sọ́nà nàbọ̀ ní ọ̀sán mọ̀ ní àwọn ọ̀sán ní ìbọn jẹ́. jẹ́ pùtà jẹ́ pùtà ama wọn gina di yà ọ̀yà àpọ̀nù I don't want to see me again jẹ́ pùtà ọ̀gbọ́n mu nà. biko kúdà kúdà biko. hey nwoke akpali mmadụ. biko wetu obi. insult. wetu obi. in my own brother's house. ozugbo n'ụlọ ozugbo n'ụlọ. Eh? flọs nwee ndidi ụlọ eh? ụda maka kọndishọn etinye nọ n'ọnụ n'okwu a kpọọ kpọkọrọ bọsụ ka o jee ihe niile dị na moto maka na mana ọkụgụ bigo ọ naghị ala ka nri e na naijiria kemgbe na ụmụ tarị tarị tarị a na-ede na-ekwu ekwu this man geji agago i'm gonna deal with this guy i came all the way from america and i'm gonna show him something you just wait a ga-enye ya ọnụ ọ tabara ebe ọ nọ ma nwa ntekie bọse Darling, otu ọdụ ọdụkwanụ hmm? mma. Ọ dị mma, ọ fọrọ mụ na-ata. A ka etiri m gị ihe na sọsa. Na m achọrọ sọsa. Akwụkwọ nụ ọba akwụkwọ nwe eji kechiri njọ. Hey, Floxy, where's the car keys? I want to go out now, please. Nye, nye, agbakọrọ maka ọzọ ọ na-asị ga-eme ife na gamọta ya ebunye onye na-enye ndụmọdụ ya jee chọọ pikọp emegheri etel bọọdụ ya ọ dana lelak ya lelak eburu ya na-eji ebe o jekọ ketu m bịa bịa buru moto bunye oje sọkata ya moto You listen, asshole. I'm gonna fuck with you, man, because you messed me up. Man, I'm telling you, I'm gonna fuck with you. You gonna catch it later, man. I'll be them. I'm gonna break your goddamn ass, and I'm gonna do it. Watch it. I'll be right back. Bokobo. I'm gonna be them. I'm gonna do it. You know, so fe fe fe fe fe fe mo. It is Africa that nata. Oh, what Africa did you? Jolo bodo ipe fe fe fe fe fe fe fe. Poho poho poho poho. Oni ke iko de jo kwa baka mpa amadike. Ana agwa mo oku. Dan. Ike ike inye ni aki ko bulu moto jebe no. Hmm? Bulu moto gini jebe. Icho ke tikacha vi fe na garap. na nna ebe enugwu inekwata ya ọ bụrụ gị asa ibunye moto na-abụkwa na ojee n'ụzọ dị njọ eje ri alignment ụfọdụ ojee eje ewele balansị kedu moto ife anyị abanye ya gbakene m kpọọ ọ bụ jip ọgbakọ akara nke shaft ya ka ọ bụ kedu nke ọ ya abanye ya o nwere moto onye abalị na ya na-ama nje alignment na wele balansị n'ofu oge ezemụ bunye ọ fọrọ tipa ọ ya aba kedu ife ka si eri nri ibute e ka anyị na niile ọ ofu onye abụ mmadụ onye abụ mmadụ onye abụrụ mmadụ efe igbo onye eri gosa eri nri ebe a ifunugwo ọnụ akụkụ kichin a na-edobara owere aka ekpe kpuo ite dọba agada agada arọnụ ka agada na agada agadaba agada efi n'ebe a na-amaburu nnu popopopopopo ọ na-eji tọmbala aṅụ mmiri ọrịa ka o jere ịmata jenet ntị na jenet wetara tọmbala iji ṅụ mmiri potin ka o ji aṅụ mmiri potin nnukwu anụ mpama na-ewe gwa m gịnị nwa na onye a aba na moto agwụsịa eji chọọ were trọk jebe o mere ọha ya ivena ndị buru eburu ya na onye a emetụta arụ na moto a kanka nọ ndụ bụ ma ekenyere ya na moto anyị akpụrụ ya akpụrụ ka enyi na-eji mmadụ na mezi abata m enyi Stop commanding me. This one, I've, I've almost cleaned the whole cars here. for you. I'm taking the car, man. Listen, I'm going to pay for this car. I'm going out there. If this thing is good, I'm going to pay your money. Don't fuck with me, baby. Yeah, yeah, yeah. what is Ita ta runda mota. Ya ni zo wata ki, wata ki. Ba ne ku no ne wani. Eh mutu. Kana ko ma let's get out of here man. Move this shit out of here. Let's go. ndị ọgọ jụrụ ajụ Oh, o ọ ga-ekwe ekwe ha si na ọ nọ n'igbo ma nri akụ na ụba ọgọ ya nwoke ọ nọ n'igbo ọ nọ n'igbo ọ nọ n'igbo na oxygen, papa, oh, on the new one. sị m ee m chọrọ ya ka moto ka ya bụrụ moto pụọ iwe tinye ka nna apụ ka ọ agwụ na-aba m enweghị m ihe ọnụ ụpụta ngwọgwọ ụlọ fọkị moto nsị anya fọkịva moto nwa ma ama ntinye m na-ata ọka na mgbe flọgs ka nya na ya na-ekwu biya dujiya ko je gulmoto niya bugu bigu ah dujiya ko je gulmoto idijire why not ma why not ima why na daga ipakwya daga ni jika shi ya wee bata ịpazia moto bingo ogu dị anyị kpụkpụ gị solid ya idujirie ojebute moto longinus hmm? oh, kịta ka mma ndị ilu m ebutu nkụ bịa Lagos

emazi ebe mụ na ya jegasị na ya emụna mezi kpọrọ m debe ebe asịnọ e, bọbụ dị anya lụ bọbụ wee taba kash dị enwerifo na-egonyere iri ya nkiri kwu nkiri o nwere nke nri dị nwa na na-akpọ n'egubuja egubuja nke ndị ọcha na bọbụ dị anya ịpa nne onye na-afụ bụ ezigbo mma ọ bụrụ ifi hmm? ọkpọrọ gị je bọbụrụ onye aka m asị ka m rapụ iveri ka echi ka ị kwadobe naba ma nwanne echi ma maka okwu i kwuru na ọ bụ ezigbo mmadụ na na-akpọpụrụ ihe ihe na m ebe ọ bụ na idugwuru ndị ilo m unu eje izu nke ọzọ gị si ha n'aka nweta mba ihe ana igbo ọ bụrụ isi ọ bụ na onye abụ nwanne mmadụ ezigbo ekwensu m ụkwụ na aqui. Eu esi were ezigbo mmadụ ịna ọhụrụ etu isi wee luo ka etu ọzọ si elu jinwa sọ elu dị aqui. Eu na-afụ né? ife a iwe onye atọ mmadụ maka iji agba m ife nrite chọrọ chọrọ mba akwụkwọ ife aqui. Eu gị ga-eme tá tá tá né? a sị bụ na enwere ike rafụlụ ife dị ka asị gị nwanne echi bóònù jàre. adúpẹ́ o eh? fine. where dey go this early morning. bàbá àgbà this one that to just smiling like a roasted goat ṣé òun win ní lọ́tìrì ni. Eh. i don win the one wey pass lottery. look very soon i go dey travel to america from america eh, to paraguay from paraguay to maragua. bàbá bàbá bàbá abájọ ìgbà ìwọ sọfí sọfí kàfí ìwọ àdìsí ẹ traveling to America. bẹ́ẹ̀ni. ẹ má gbà Sunday ààrẹ Amẹ́ríkà ní kọ́kọ́ ń lọ sí Amẹ́ríkà. what do you mean eh, yeah, come I go show you something now yeah. you know say no be play I dey play you see. Eh? bàbá àgbà na money be this na money Oh. Oh. Oh. Oh. Eh. owó owó ah, na uncle bigos na he dash me this money. Eh? and no be only that o oh, you come promise say say you go take me to america. america gbẹ́nẹ̀ sọ̀rọ̀ fún america nìkan kan let me tell you something eh, eh. they don't need people like you in america bàbá àgbà they don't need people like you in america at all uncle bingo just want to go there and use you as an instrument. ìwọ irinṣẹ́ o ti ní. o dan kan. na jealousy na na dey worry you. èmi jealousy eh. èmi jealousy. <laughs> Ah, eh. by the time i go. Eh, agolo beta tea dey ah. drink beta water dey come be like uncle bingos. Ah. gbẹ́dọ̀ sọ́njẹ́ rẹ̀ olùfẹ́ lọ sí amẹ́ríkà o rí àwọn tó ń lọ sí ni need these people that have been going to america they don't need people like you in america. Uh, people like you two feet they don't need them in america. na jealousy na go kill you jare. èmi jealousy. na jealousy na go kill you. ṣé jealousy iṣu ẹ ni ẹ wo bàtà just look at his shoe so i'm jealous because of your is it your nyash or your clothes? baba àgbà ìwọ ò tiẹ̀ mọ́ra ẹ lágbà. ọ̀sẹ̀dẹ̀ ìbílẹ̀ àti ìkọ́ndé insult me eh? come make i tell you by the time i will go and come back eh? carry my my car her dollars eh then you don't don dey beg me to make i come marry you uh, eh, eh. eh? i no go marry you jare na jealousy na go kill you oh god please eh. Oh. let me start going to my market make you dey go jare i say make you dey go jare i don say you dey dream am about eh, me yeah yeah you are just dey dream am make i open am for you make i open am for you jare go jare eh, eh. na so dem go dey popu nose. ifuru ya ifuru na ifuru ọkụkọ ntị ọ bụrụ na ọ bụrụ mgba mgba fa na-abata palọ nke ọbụla otu anyị nọkịta azụ anyị na-akpa nkata ọ dọrọ na ekwe na-asa anyị na napụfa ka nchụpụfa ebe a ga mụ na ya ọ na nchụpụfa achụpụ mana nke a bụrụ nke mụ na ya so na anyị e jesi hmm? ya nata na ebe a ka okwu dị ya ịchọ ịnwụ ụtụmụ ịchọ ịnwụ chelụkwa nke ị na-akpọ nkọlụ na ntị iche na fachọrọ ndụ ụtụ mfacha ọkwaghị ndụ onwere ifewa ya eme ma ụmụnne nna m kawa bụ bịa ụtụ m n'elu kenilu n'elu ka onye chọrọ ịdị ndụ ka ndụ ya karịa ndị a bịakwara ogbugbu ọbụkwara kaba bịa ka m gị ịgba ndị nkịtị aya egbu nwaanyị n'afọ ime n'elu ilulu ka onye chọọ ka ndị a dụrụ ya ife niile girigiri ndị a na-agba ebe ọ dọrọ gị n'anya ịfụrụ ya n'anya afa na-achọ si gbuo m si tigbuo ozugbo bụ maka na afa mana achọrọ na mma nọ ndụ fịa abịa nara ife ruo eleghị ịchọrọ gịrị ka fa ji bịa fama ndị ọkụ igbu ma ma nwa dị n'afọ otu nsi efu ndị a ka m ị na-atị ụmụnne gị onye unu egbu onye ezi egbukọrọ ụwa ịghọta ife a na-agwa gị onye ụlọ bụ onye a nara eze eze chena ka eme nwanne kịta nwanne gị ji abụ chọba aka ga aka bata ya ọ ka a na-asị m rapụ ife ahụ na mma njem ụnụ kọndishọn ma ike ama m eme travel eziokwu kọndishọn na gị ya ịchọọ eburu m eburu na moto anyị eji ọkpa ị nọ na-etinye kọndishọn ọ na-emuvu ịchọkwu ebutela gị katọn juus ihe na-aṅụrị mma na-enye juus n'ọnụ ihe aṅụrịde juus anyị eruo ụmụ <laughs> ya gara pịa na nwere ivom nrukwu n'ụlọ ekutute gị ekutu kụba gị ụlọ mm. ọ ka m mma otu a na rapụrụ gị oh, mmejikwa n'ụra m ụra eziokwu na ụra na-atụzi m nya ka ife ka conclude gwo ka ị larụcha ụlọ tete iwe bịa gwa m conclusion <laughs> na m nsogbu eziokwu ife abụkwa nsogbu ife abụkwa lọv laik ya n'ugwu nke a na-akpọ adụmaya maka <laughs> onye nkụzi na ahụ kata gbaa ọsị anyị to plan is to plot to plot is to conspire iwe ma na-akụgwu esi ego ịghọtago ka mma ma conclude gwo <laughs> dịka etu esi ekwu ụmụnna anyị ji akwado okpukpe wee ji akwamozu ọba anyị abụ eze akpọju mhm. nke nwanne nwoke bụ ikpọ na-anụ ada ya anyị ji ajụ ihe ugwu anyị amụgo anyị tụ anyị nwa bụ ụmụnna si eme omume ka ewepụta afọ ahụ ụbọchị ahụ kwa onye ya ihe nna ya unu ụmụnna dịka ọgọ anyị nwoke bụ eze afọ juru akwamozu ka anyị dịkọ anyị eje n'elu igwe ọbịji ju ma kwesị na ige ọgwa na ya unu n'anya unu afụ na ọzọ ọzọ dị iche iche adaeze afọ ju anyị na-anụ bụ flọzi onye nwara ada n'elu ụlọ ada na anyị ga-apụta n'igwe wee kwụọ ọgụ anyị nwoke eze afọ juru kpachapụ ya akwachapụ ọ dị chimchim eh, gbam gbam unu anya <laughs> ma ihe eji eje na akwụrụ ozi. ikpo keke m na-ekwe na-etụpụ iru uche ga ọ ya ana m atụpụ iru ọrụ izu ka anyị niile ụmụnna na ebe nwa agba ee eh. eh, anụgo m ife ikwuru uche m adịrị ya ntụkwuru oche hmm. mana nke nwata nwego onye ahụ ngwugwu tọga ngwugwu na ka anyị mara ife iji kpụpụ ife ikpo n'ọrụ ọ na ị ihe ga-ekwu ọnụ ị na ife na-agwa gị ọ bụ na ị ife gị ga-ekwu ị jụọ m ka m kọwara gị na-enye ndị ada ntị gị na ntị ka m kọwara gị nke mbụ ị ga-ebute nkwụ mara abụba dị n'elu na-esheke esheke ebutute na ozugbo dobe ya na etiti ebe a ga-eje mmemme mbọsị a ga-eje ozugbo ya dobe ya anwụrụ esi n'elu ya na-apụsịsị n'ime nkwụ ha na-apụsịsị na-adasịsị ka Holy Ghost fire Holy Ghost fire na-apụsịsị nke mbụ nke ịbụa ị ga-ebute one katọn squadron anyị ga-ebu wee gị a na-ekwu nke skwọtọrọ ya ala eke m na-ekwu ọnwụ na ịmara ife iyi ekwu ọnụ nwa eso dị ochina a sịgwokwa m si jee eje ọ bụrụ kama onye ya akọsụla anyị trọbụl si chọọ ụdọ kee dobe n'ime ụlọ igba nwoke na-akpụ iyi dìbò púpà. anyị ka ka na a bikonu bikonu bikonu hapụnụ ndụpo na ọ na-achọ onye ọ ga-adagbu bikonu ka anyị wetuo n'obi anyị gara gara niile ma mkpọtụ niile ma ọgụ niile ọ na-achọ ịnụ ọ ma anyị aka ife m na-ekwu adanna gị na ọlụchi ama na o nwere okwu na-eti n'okwu a na-ekwu na onye bụ okwu onye okwu otega ekwubela okwu a hmm. obele okwu pemparị agwụla ya digredi ya jụ hmm. abụ nwunye a na na bụrụkwa adabe nna m ihe hmm. na-ekwu ka anyị ga-esinye esi n'aka wee bụrụ igbo chekwaa oge ya ụnụ tinye esi naanị ọ bụrụ nwa gị eweta ego m sọpọtụ gị ịmara ebe isi bụ e. e na katataship ebe e. ah, ka respect onwe gị kama ịnaghị ego eje m na ọkụkọ medisia ife merenu ikpe ọ na-abụ nna achọ ikwu okwu obi amapụghị obi agha amapụ m ichie kedụ ife obi na amapụ m awa adị mma were ọgọdọ ka ọgọdọ adị mma n'ukwu ana m achọ ịgwa gị ife dị mkpa ikpe uche gị ọdụkwu ya ife dị mkpa n'okwu a anyị ga-eweta anyị ga-eji ife nwere ụkwụ na anụ wee ji onwe mgbe a eji ụkwụ ji ọ bụgo mee nwere gị ama ka anyị si wepụ bụ n'okwu ebe nụnwa ọ ka anyị wee jide mgbe nwere gị ha yata nnukwu bọọsụ aha yata m ndị etiti na ha ya eji ụkwụ ịnọ ji ọnya ka m na-ekwu na ihe agba n'aka na anaghị eji enyo enyo ya iburu ọ bụghị ha anagbana oto oto ajụ ịgụrụ akwụkwọ n'obodo igbo gụọ n'obodo n'ebe niile ebe omenala anasakwa na mama hụ mena igbogo ụgha amaala ife mere were ile gị wee zego ọnụ ichi aka ka ihe ọkwa gị sịbụ zuru m ozi kịta m were ile ngwe ndụ pue ọ bụkwa na okwu na-esere mụ na gị ekwugo ka anyị esi wee jee anyị egote mmanya anyị agba izu onye atụta onye atụta onye atụta ọkwa ka esi gbakọ ebe nwa a na-eme onye bụ a na-ebe a na-alụ maka ọ dịka gasị na afọ nwanne m m ka ebu ha ezigbo nwanne m na mhm. ọ bụ ndị na-eweta ife nwere ya achọ achọ kenye onwe gị n'ukwu standing eh, iwe e na agbaga standing gị maka kebọọdụ cheba ndụpụ

onye ji chọk na pensụl ọ bụkwa nọ n'igbo ọ chọrọ ịma ka esi edede ịmụta ka esi agụ ya mere o ji wee bido adult education to plan is to plot o to plot is to conspire ọ nọ n'igbo akwadobe izi ndị mmadụ fire for fire to plan is to plot o to plot is to conspire